enyi m ọ dịkwa eh, eh, eh, ekweghị m n'aka amakụna m nye ohere ah, ah, ọ bụ ọgụ ịnụbeghị na coronavirus abatago n'ime obodo naijiria na-ejidekwa ndị mmadụ ee mana m na-eji ncha ana m eji aka ncha dị ọcha na-akwọcha aka m enweghị ike ijide m nke ahụ dị mma mana o ekweghị onye ọbụla n'aka na onye ọbụla naanị inye ohere dị mma n'etiti gị na ndị ọzọ iji gbochi mgbasa nke coronavirus mee ihe kwesịrị ekwesị maka ọdịmma nke gị na ndị ọzọ were ya ka ọrụ iji gbochi mgbasa nke coronavirus zere ebe ọtụtụ ndị mmadụ nọ ma nye ohere opekata mpe mita abụọ n'etiti ahụ ndị ọzọ jiri ncha na mmiri na-agba agbasa aka gị mgbe niile ma mee ka ị ghara imetụ anya gị ihu gị ma ọ bụ ọnụ gị aka ma ọ bụrụ na ị aka gị mee ya maka ọdịmma nke gị na nke mmadụ niile ozi ya si n'aka gọọmenti etiti na-ahụ maka ahụike na NCDC nakwa ndị na-akwado ha na-erute unu